Mamau, mamau, mamau, mamau, mamau, mamau, mamau. Mamau, mamau, mamau, mamau. mamau, mamau, mamau, mamau, mamau, mamau, mamau, mamau, mamau, mamau, mamau, mamau, mamau, mamau, mamau, Yang mamau, bonam meribab launu ngadirin nama ngadirin nama ngadirin di bu nama di bu ngadirin nama udo udo udo udo udo udo di bu ngadirin nama di bu nama di bu nama di bu nama di bu nama di bu nama di bu nama di bu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 as the Biafran spiritual leader, I wish the Supreme Commander of the Indigenous people of Biafra, Mazen Nandekano, I wish him God Reanama. I wish Kabatanoto. Nyao Afo, the awakened one, has projected that usher in the release of the Supreme Commander, Mazen Nandekano. Ana m asị ka ndụ ya dịrị ka ndụ ya dịrị n'ahịa na-anọ ka ala Igbo mụpụta n'udo na-ahụ isi ike ala Igbo na-agba aghara ala Igbo na-agba aghara aghara ka Maazị nnamdị kanụ ọchịagha ndị Igbo niile ka ọ dịrị ya na mma ka ọ dịrị ya na mma ka ọ pụta n'udo ka ọ pụta n'udo n'ahịa na-anọ ka ala Igbo ka ọ pụta n'udo ka ọ dịrị ya na mma na ike na onye nkwụ ka maazị Nnamdi Kanu okwu o ji gaa ka ọ bụrụ okwu ji apụta I have no apology for anybody. Mazin Nandekano, who is the supreme commander of the indigenous people of Biafra. But n'ụbọchị taa ana m ekwu ihe dị and ihe m na has nothing to do with Mazin Nnamdi but I have to remember him in my saying isi ka ọ dịrị ya na my caption today will the foreign religion Christianity has bastardized our culture and our tradition. Enweghịzi onye Echeela ka ọ laa, enweghịzi onye ma ebe ọ na-eche. This time bụ this time wụzie onye ọbụla nke n'ọhịa ngwere n'ọhịa n'ụzọ enwezi onye ma the right things to do. Somebody sent me a message and said Master Prophet, hello Timon, and how is your lol? I look, I said, I don't have lol. In my heart, I said, I don't have lol. And I said, no, lol with your wife. I said, shut up. My wife, I won't lol. I want him. but I won't lol. Lol, a title, a Ndị Igbo na-echi echi. na nwanyị, nwanyị kajara akaja nwaanyị zuru ka eme nwaanyị a ga-asị ya jee na-agụ isi ya agbụrụ ọsọ mebi di ya nọ na nsogbu ya agbụrụ ọsọ jee na-agụ isi di ya nọ na nsogbu ya agbara jee na mmiri asị ya weta ọkụkọ ya weta ọkụkọ asị ya weta nwa esi ya weta nwa esi asị ya weta nwakpụka ya weta nwakpụka nwaanyị kajara akaja mgbe e mere echie n'ụlọ and e nwekwara another understanding na maybe di gị wụrụ onye echiri echichi because of na echiri di gị echichi doesn't mean na echiri gị echichi because na echiene gị echichi emiri na automatic na automatically na echiene nwaanyị gị echichi echie gị eze then ị e ga-akpọta nwaanyị gị echiekwe na ọya nwaanyị onye eze ekpume dị ya okpu ekpumekọrọ nwaanyị ya okpu otu ihe dị n'ala Igbo ugbu a ozi bastardization of our culture iruo na chọọchị ụmụ nwanyị kristian mọda na-azacha lọlọ awụ ha lọlọ lọlọ wụ echichi ndị Igbo my grandmother wụ lọlọ maka nwaanyị na-eje na mmiri nwaanyị na-eje na mmammarị wọta nwaanyị na-eje na mmajụ nwaanyị na-eje na agụ isi nwaanyị kara aka kajara akaja ọnda na-akpọ lọbụ ọwụhụ abịa were ụmụ nwaanyị bi na bi na Europe a na-akpọ ha lọbụ ụmụ nwaanyị na-echi ha echichi nwere proses nwaanyị kajara akaja shie echichi echi echichi were nwa esi pịa ya n'ahụ were ụkwakwa pịa ya n'ahụ were nnekwu pịa ya n'ahụ chie ya echichi omenala kpọkọọ ọha na agụ isi na ndị ezumezu ha na ndị mmiri na ndị ezumezu ha chie ya echichi ọ na nwaanyị aza lọlụ but Christianity has bastardized our culture and our, and our traditions. ugbu onye ọbụla bụla hụrụ onye bi na ala bekee eh, ya kpata ya kpata nwunye ego ya asị lọl ya no shut up you have no lọl, you are not lọl. Lọl wee chichi ndị kristian mmadụ na-aza lọl. shut up you and your foreign religion has bastardized our culture and our traditions mmadụ onye dibịa ole ka ị hụrụ na-akpọ nwaanyị ya a na-asị mkpamkpa na-akpọ nwaanyị ya lọlọ mebiri shibe ha lọlọ lọlọ wu echichi kara aka a na-eshi ya separately akpọ ndị mmadụ abịa rie nri ndị kara aka abịa ndị nze abịa ndị ọzọ abịa echie ya echichi lọlọ ahụ nwoke onye biri n'ala bekee ya na-aza lọlọ na-ezuzogharị No wonder ụmụ nwanyị ugbu a na-eji anyụle mmamịrị elu maka ala Igbo na-agba aghara aghara ihe ndị ọcha butere n'anya butere n'anya arụ and ihe kwesịrị ịwụ ngọzi awụọla nsogbu n'ala Igbo ala Igbo na-agba aghara aghara of our culture, bastardization of our religion. You have to ask yourself, why are they trying to sabotage us from underground? Am I here, na-eme ana m ahụ na ịntanetị enwee some priest more especially catholic priest I ha na-eje aka ogele ha eje na-eso na-agba mmanwụ iche na ha mege because I like ya culture no they want to destroy it It should be an arrow for a Catholic priest to join Ebanako Gele Nagunshin or our traditional culture. They have chosen to join the foreign religion. They should stick with that. You are here. Gano here. Otu Otu You can't do that. they have chosen to join the foreign religion, let them stick with it. our things. What are they doing? How they penetrating and get inside. And this is the way they disarmed us. A priest or a pastor has nothing to do with our culture and our tradition. They have already abandoned us. They have chosen the slave master. The teachings of the slave masters, they have already chosen it. That's why you see them that they're experts, they are they have doctorate degree in stupidity in philosophy, they have doctorate degree in theology, studying the teachings of their oppressors. Those that they have killed and destroyed and dismembered their ancestors. No wonder ga-esi mmụọ ha si n'ihe ọjọọ esi n'oligos Ghost ha si n'ihe ọma esi the spirit of nna nna anyị ha si n'ihe ọjọọ esi ịkpọ apostol John apostol Paul apostol ndị agha yes nọ ndị e egwuregwu maka okwukwe ha ladies and gentlemen ndị e egwuregwu maka okwukwe ha ụmụnna anyị ndị ojii ndị ọcha egbu ka ha ji push your their agenda. And that is the truth. Alibo Navarara. Alibo Navarara. Bastardization of our culture. But that pessimism, lol, I just say, my dear brother, what do you mean by law? asị m nwaanyị esi si ya yes m ga-ekwu na nwaanyị nwaanyị m kara aka bido shibe lọm chineke mee ebere oge eshi lọm maka ọ kara aka onye mmiri oge eshi lọm kpọọ ndị mmadụ e rie oriri eme ihe niile eshi ya lọm mgbe ahụ she ansa answer lọm somebody na-ejebe somebody na-akpabilipụ agwụ ishi somebody na-ejebe na mmiri somebody na-ejebe jee nye mmaji ọha ihe jee nye udo ihe jee nye mmụọ ihe azamala ọlọ and anụrụ m na chọọchị these days ha na-eshi lọọlọ na chọọchị nye ha akupe ha na-efe bastardization of our culture and traditions ala na agbaghara no wonder ụmụ nwaanyị na-eji anyụle mmamịrị elu no wonder ụmụ nwaanyị ugbu a na-eganyelu mmamịrị onye di ya si ekwule ya na-ekwu enwere one story mere one time one of my uncle nwaanyị ya has been na-adụ ya kpụrụkpụrụ for years concerning one of his his elder brother the woman na-anyụli mmamịrị elu na-achọ ịmụ oppress this my uncle ka ɔde de n'anyina no de si one day ano in public mistakenly the wife ɛmɛ hɔ main mɛ insult the brother's wife but insulting the husband that quote no the husband na feed him that means that is an, a direct insult to the other brother now, what will you do in this situation? The men be in America. What will you do? Well, you will chicken out. The men be in uh, Europe. What will you do? You will chicken out. You will completely chicken out because you have sold your authority and power. You see, Allah beke na ani na biya abịa eme na anyị. bịa wụ na ebi m n'ala Igbo otu m ji na edres ahụ otu m ga eji edres mebi ọ na ihu m echenje strọkchọ m echenje mebi ọ na-ahụ ọnụ m agbịcha na-achị kacha aka agba ya akpara agba ya mgbọrọgwụ ala bekee na-eme evriday ya wụrụ obi ise boy Na ka m jụọ gị ajụjụ in a situation where your wife insult your elder brother Maybe your elder brother struggling with two years or struggling with three years. It doesn't matter, your elder brother. Or in the case, your elder brother struggling for more than 10 years. Your wife a mere insult, direct insult, humiliating him in your present, outside. What will you do? Because Christianity butere na anya arụ n'ala ọdịnala na omenala na ihe ọma na what will you do gị na onwe gị bi na germany what will you do i'm not talking about your younger brother your elder brother i'm not talking about your elder sister help anyị hapụgode your elder brother your wife directly insulting him directly in His presence, as if she was she's talking to the wife, but she's directing the insult to the husband, to the elder brother. because you cannot rebuke her. Elee ihe ị ga-eme ma ị nọrọ na this situation? Epushigo ha ka ị gbuo nwaanyị gị ile e nwere ụmụ nwaanyị ụmụ nwaanyị mara mma ịma ebe ị ga-akụ ha ihe ị ga-akụ ha na mgbirigbe ọnụ ka akụwa ọnụ dị mma ị ga-akụ ha n'anya ị ga-akụ ha n'obi ka akụwazie ihe Chineke nyere gị ka iji na-enwe aṅụrị ịma ebe ị ga-akpa ha aka akpa ụmụ ndị Igbo na-alụ na bụ ụmụ nwaanyị tara aka ịma ebe ị ga-akpa ha aka ị ga-akọ n'ihu ka ị ga-akọ n'azụ tamis idon epushigo ha nke igbuo nwaanyị gị ile but ihe m na-ajụ gị wụ arụ religion o butere na ugwu and anyị nọ n'ala bekee enwere demokrasi Nwanyị gị akparịa ya your elder brother directly in your present and one or two people Nomanya, and you are there, what will you do? Hmm. Some of you will chicken out. Some of you will say, honey, sweetie, ele eh, wede ihe onye eze jizọs na-akpọ nwaanyị ya pịnapịna bịa ka anyị diskọs oh, pịnapịna no this uncle no there and then makpọ makpọ the woman anya ma ya aka ntị chọọ ịma ya ọzọ ọnkụl ya hụ mere insult ablọkzie ya si ya n'otu onye elee the reason the the I mean the brother ọkpa the nwanyị akparịrị kparịrị onye jizọs ya n'ozu n'elu anya nọ nwanne ya ya gba nkịtị nwanne ha si ozu onye nwanne nwanyị akparịrị kparịrị asị ya is enough From that day, they never had problem again. Because the elder brother Huna, now junior brother yeah, are supporting with this insult. And immediately he took action. ya wụrụ na nwoke kpọrọ na nwaanyị ya si ya ngwa n'ozu na emechi ọnụ mechi ọnụ nwaanyị ya na-ekwutukwa ya si emechi ọnụ ya kpọrọ ya ọkwanụ ya eji ihere pụọ na elder ga-asị o oh, nwaanyị gị kparịrị m n'ihu gị in the public oke ego onye na enye menye wuru m ya ka m nwụọ n'agụ ka agụrụ gbuo ya that means you have become nwoke nwere ihe a na-akpọ ya nwoke gaimanụ mmiri you woman some people na-akpọ ya rapa or woman lapa or rapa you want nwoke nwụrụ anwụ e nwere some people na-alụ nwaanyị ọ bụrụ na nwaanyị ha bịa gbazie agba abịa buo ebuo tamegekwe ya ba o nwere ike tagide gị n'elu peji gbuo gị ilu at least gaa makpọghị anya gaa anọ nọ dia and then ribiko ya the nature ọ chukwu ka m izuo chukwu ọ dị n'echu ekeghị nwaanyị ka nwaanyị na-achị onwe ya ekeghị nwaanyị ka nwaanyị na-achị onwe ya ekere nwanyị were dome ndị na-agụ akwụkwọ ndị ọcha butere na ha ekwuru na ekwuru ha na akwụkwọ ndị ọcha butere na na nwoke nwaanyị nọ n'okpuru nwaanyị na nwaanyị nọ n'okpuru nwoke n'odie na nwarị ya that means in a case nwaanyị dịka nkịta ị ga-amụ eriri and nkịta nwere the tendency na ọ chọrọ ịga more than the parameters ọrụ nwoke wụ emege egide that leashin chim ji nwayọọ si ya nwaghachite oh, and eh. o nwere the state nkịta ga na-aga nkịta ga na-akpụgharịzi gị ị gaa na streeti ị ga-ahụ ndị ji nkịta nkịta ha na-enweghị kontrol nkịta ha na-akpụ ha ha na-agba nkịta ha na-akpụ ha na-agba no nkịta gị kwesịrị ịga na-aga gị ti otu okwu ihe ti otu okwu n'ihi na nkịta zụrụ azụ ị ga-asị dị nwoke na nwaanyị compare gị nwaanyị wete nkịta no am just using something so that ka ịghọta nwoke kwesịrị idomi nwaanyị ya under control isi ya mechie ọnụ at least na abata aba n'ime ụlọ agbamaghị gbamaghị ikwe gbamaghị ike gbamaghị ike nwere ike die jee were pilo gị mechie ntị gị gba nkịtị bụta apụta n'ezi o kwesịrị ịnwụ nwaanyị isi ya mechie ọnụ nwaanyị gị ajọ ọsọ gba nkịtị maka na iwu di ya mechie ọnụ ya batazie n'ime ụlọ gbuwe gị eli geeti mee that uncle no. there and then nwaanyị aka ntị kara aka kajara akaja and nyawo isevu relationship with with his elder brother o ụmụ nwaanyị ndị ga-aga na shi their husband against their brothers and ihe a continue one day ihe ha na-ekwu underground one day ha ga-ekwu ya outside chineke ke nwaanyị ka nwaanyị na-achị na-akpọgharị nwoke chineke chukwu Chineke kere nwaanyị ka nwaanyị nọ n'okpuru ka nwoke na eme decision ihe ga decision ọka anyị ọna ee anyị nọ na Europe that's not nye ha awụ ihe m chọrọ iput across mgbe ị nwere nwaanyị gị si ya kwuchi ọnụ oge emechi isi nwaanyị gị ekwula okwu dị next day ga-anụ na okwu onye abụ okwu atọ and ị nwee ike iriju ike nwaanyị gị si ya mechie ọnụ na dis achọ m ka ikwuo pịam about it nwanyị mechie ọnụ no nwaanyị mgbe ọ nke ọ ga-ewere trumpet ọpere na that means nwaanyị eh, na-achị chineke mere ụmụ nwanyị ka ha nọ ọnda ọwụụ na ha dị mfido ya rụkwa akwụkwọ ndị ọcha butere ha sị na ha wụ ndị pastọ mgbe ahụ anyị na-ebi asị na the are the leaking leaking vessels o nwere ihe mere na Port Harcourt one time I don't know 1984 85 86 something like that o nwere one prominent uh, Ikwere man ndị enemi ya achọ n'igbu ya enemi ya achọ n'igbu ya enemi ya achọ n'igbu ya the good not ihe ha mere wụ onye chọrọ igbu ya aga penetrate ya through the wife ozi from the wife ka eji gbuo the man maka o nwere onwe onye ma na achụ nwoke ya e disappear ebe ọbụla chiri igbu ya edisapịa ebe ọbụla chiri igbu ya edisapịa amaghana ihe dị mma na-eji disapịa wụ ihe ọgba n'aka and nwoke a na-agbapụ ihe niile ọgba n'aka olesi ma ụlọ ya ma ha na nwaanyị ya na asụ anyị anytime ị hụrụ na nwaanyị gị na-aghọ your enemy ka mgbọ nwezighị nwaanyị you have to stand up and bite the bullet na enweghị nwaanyị and relieve her of our duties. You must do that. Now, nwoke and nwanyị ahụla m a couple of times mara mara oh, mma oh, na-acha ah, takatakatakatakatakataka ndị chiri igbu di ya agatụrụ ha iman na-echesi ya ọma na onye ahụ onye chiri igbu ọ tụrụ ha ka esi nweta ya nwoke anya n'ụlọ ya sokwuchi uwe gbara n'wọchị ya na ihe niile ọgba wọsa jemedisa ahụ ọ mara na ndị ga-egbu ihe nọ na wodrobu na-eche onye meghere n'ihu ụzọ nwaanyị ya echirigwa m na ọ dade ka eji na-enwe dat kepụkepụ na nwaanyị anyụmere mmamịrị elu no the demand na-eme ihe ignore na-pretend na everything dị mma otu eji gbuo nwoke ihe anwụ i think 84 85 86 na Port Harcourt na Ikwere area mama ha dị na aha Igbo ya a na-akpọ he was an engineer that time he was an engineer otu eji gbuo dị man ala na-agba aghara aghara if you cannot keep your wife on the leash hapụgodu ihe ọ na-eme n'ime ụlọ ma ọ na-egbu gị ili ma keke bụta atleast apụta na eji gesi ya ajọsụ nnọọ kpụnyelara gị just na because na gị na ya nọ na-eji ịlọtazie ka o gbuo gị ilu <laughs> ọrụ ụmụ nwaanyị ndị ha na di ya bụ nwaanyị nwa ha bacha mba outside ha lụọ n'ụlọ ha egbuo dị ha ili atleast nke ahụ ọnwụ ya ka mma dan na ị ga-apụ na eji echi ịkwụ ụkwara nwaanyị ga-ekwuru na-eji ị ga-anọ nga nwaanyị ga-ahapụla nga gị na ya duru ya na ụmụ nwoke atọ na nnọ o jee kelee ụmụ nwoke atọ na nnọ maka inweghị kọntrol ọba ha ihe awụghị otu dị nechọ ọchukwu jikọ ụmụ nwaanyị o kere ha ka somebody na-elidi ha ala Igbo na-agbaghara ala Igbo na-agba aghara mgbe ọbụla ị hụrụ nwaanyị gị na-edili with their enemies your enemies awụzie your favorite people you have to be you have to be bold and step up to the plate and say you're fired because Magasimu, you are fired today. Somebody else will fire you. Alibu na agbaghara nwaanyị ọma mata na ihe enwe n'ime di ya mfina nwere ike jee without ịgba di ya jee you nshi nyegbuo onye ahụ ọ ihe eji want you. defend their DA. If you, with armor, not defend again outside. Only, let's say, for example, that who your wife with your enemy on your road. Somebody say, now your wife somewhere with your enemy. And the woman here will ashi, no gossip, gossip. Ọ ihe mere as a wise man, ị ga-emenwu. Just ka jụọ ya ajụjụ. O wee na ahụrụ gị wute onye. E nwere two things ga-eme ha bụ. Either o jere that meeting ka o jigbuo onye ahụ maka na ọ hụrụ gị n'anya. Ọ na o jere that meeting ka o ji with that man, Those two things, one must happen. Because when any reason oge eji, mara na onye awu onye logi, you know na onye iro gị na-achị. Either ojege to eliminate you, or ojege to find a way for your downfall. You gasị m just not ọ jere nga ahụ I can't jere you. ama onye no, onye nwe onye you. gị. Either o go ka ọ chọghị ka di ya ji aka ya kpafuo ọbara ya eteke ya ha sef, ka ya ji aka ya ji wepụ onye ya chọrọ iwepụ di ya ọ na ọ jere ka ọ ala anyị onye na ya ga-akwụ iwepụ di ya one of those things will happen ala Igbo na gbara anytime eh, home, or something might happen maybe you guys say okay ewu a man e dey too considerate or maybe e dey too careful or maybe e chọọ ihe ndị mmadụ And when this kind of incident that's okay ngwa na agbaghara na ele ihe gị na onye ahụ mee ya sịna nsansan ga-ahapụ ya ngwa na na m that thing eh, repeat eh. As long as that kind of incident has occurred, o mere ihe mbụ ọ ga-eme ya ọzọ and ihe mee ihe mbụ mee ya abụọ mee ya atọ inweghị nwanyị you have to come to the conclusion that inweghị nwanyị and the earlier ị kpere na inweghị nwanyị ka mgbu ihe ka gị ike ga-enyere gị aka bikos onye iro wụzi onye gị na ya bi n'ụlọ na o nwere so ụmụ nwoke wuo na that first time ha hụrụ nwaanyị ha wụta onye iro ha they will not trust that woman again hụrụ ụmụ nwoke dị so they will not trust that woman again that means that marriage is, finished enweghị nwaanyị ga-akọrọ na ha na-awụ hụ na ele ihe ikwo jee gị na onye iro m na-atọ ya nwụ na nwaanyị enwetaghị clear evidence na na eji eji igbu onye ahụ ọ na eji eji buru ihe nshi ọ na ya e chọrọ chi ije tinye ihe na mmiri ka ọnwụnwụ ya wụrụ na nwaanyị ya convince di ya na ohi ya ejiji ime na ejiji igbu onye ahụ ya wụrụ ee eh, nwoke ka jos lecha anya gba nkịtị gbaghara na ya otu ihe gbaghara na ya ọ ga-emeghekwa ya ọzọ and ọ ga-eme ya ọzọ na-eche na-agbaghara ara na-agbaghara a good woman will do everything to protect and defend the husband even a good woman can even go to native doctor to kill the enemies of the husband forget about all this rubbish these people there's a carrying Bible all around. A good woman will see threats and even rise up to the challenge to eliminate that threat. Geje, go somebody, or actually with you. A bad woman will walk hand to hand with those that seek for the downfall of the husband. And even she will be doing it and she will say that she's doing a, a good thing. And nothing in her mind will tell her that she's doing evil. She will say, Oh no, I'm a holy person. I'm doing good. I'm doing good. Alimu. Nabarak. If you're a man, you cannot take action in this thing. <laughs> I thank you for my short saying today. This is the Master Prophet, young Joshua Owens, the awakened one of the Biafran people, Biafran spiritual leader. That story of that one of my uncle, hmm, it's something that not every man can handle, can act like that today, especially because we live in Europe we have been stupid, Europeanized. The only that act of my uncle shows that he is the head of the family. Being in that situation, the wife insults the elder brother. If it's some of all these useless men, men, weak men, men looking for papers, what they would do is just, oh, okay, sweetie let's go home. Nne, let's go home. Lolo, let's go home. No, but my uncle gave her a dirty slap and was ready to give her the second one before the other, the elder brother saved the day. For me, that is a wise man. But the man that saw that is in his presence and the wife insults the elder brother and you never do, do anything, you are a useless man. You are useless. Don't care how many badge of book you have in your hand called the Bible, you are useless. You're supposed to. Ị kwesịrị ịnọ And that's why we allow women everywhere. If you tell her don't say anything, tomorrow she will put a bigger microphone to say something because she thinks that now she's now measuring something with you. Then I want to measure see by man. You see, I'm a Sean Ogegwe. Aliwa na maara. Alimu, Baba Christianity has bastardized our culture, our tradition. Those are the enemy between, inside, destabilizing us, changing our things. Even if you go to the Catholic, I'm sorry that I'm using the Catholic Church, please forgive me, but it's true. If you go there now, they are carrying women long. Why? This is a traditional thing. So only given to women, karaka, kajara kaja, women that can go to high places. Now this all these karaka. onwa is rishlon but ị gaa a Catholic Church No, every woman Oh, in the ndị hey, Christian Women Association hey in the lọlọ no you cannot be lọlọ lọlọ is a title a na-eshi eshi kpọọ pati ṅụọ mmanya ṅụọ ogu tụọ ọfọ amen tụọ weta egwu ndị dibịa abịa ndị ya abịa echie gị lọlọ and lọlọ onye nwere di aro bụ afọ ya ụgwọ omenala chineke ekwele ka my time ka arụ bụrụ omenala arụ bụ arụ omenala bụ omenala ala igbo na-agba aghara aghara ala na-agba aghara aghara if i go as the Biafran spiritual leader, I'm obligated to remember the supreme commander, Mazen Nandekano, the leader of the indigenous people of Biafra. Mazen Nandekano is the commander of all commanders. Mazen Nandekano is the commander of finance. Mazen Nandekano is the commander of foreign policy. Mazi Nnamdi Kano is the commander of the armed forces. Mazi Nnamdi Kano is the only person that could say yes or no. No other idiot. And Mazi Nnamdi Kano is the only one that I'm loyal to. And I thank Chukwokika Abiyama that Kano has an apostle that always articulate or deliver his message, his message, barrister lọya Jimakụ. Chineke barista loja de Jimakụ. The gospel, the message of loja de Jimakụ is gospel. Gospel. You know, if I say gospel, you think I'm talking about this gospel of the white man. No. Ozioma. Ozioma You know, during when the Romans, the Romans were killing us, when they succeeded in eliminating a group of people, they will write what is called evangelium to the capital. Or they send a message to Caesar. We have an evangelium. Evangelium means a victory, military campaign victory. One they're calling evangelium, that is message of Jesus Christ. Nah, Barista Aloy Ejimako na-eweta and anything you have not heard from Barista Aloy Ejimako be very careful be very careful I thank Chukwukike Abiam ya dịrị Anything I said today has nothing to do with the Supreme Commander. This is my personal opinion. Dentro de la mamá, mamá, dice.